mmanụ olifafụla na n'anya dị n'ụwa onye Oyi, kwuo omi ya dị igbo na ndị nwere ife ịbụrụ onye igbo webe aṅụlị ndị fọmba melụ gị eme onye abụrụ onye igbo ọ na-ebe na enwere obodo ijelu na ịfụrụ onye Igbo kwalụ e. bụ obodo niile nọ n'ụwa na ndị Igbo nọ n'ime ya obodo n'ụwa ọnụ n'ụwa isi ya dịga fụrụ n'olu na Europe ruo na ndị Igbo na-abịa iruo na America nọbụ ndị na nọbịa South America nọbụ ndị Igbo bụ enyi na bụ enyi na nna E bụ enyi enwere obodo idelu n'ifuru Igbo na ya obodo etigolu ka na Igbo nwere na ndị Igbo nwere gbalụ chanti gị ọfụma igbo agbachisigo nsụkwa mbụ niile nwere n'ego lokalụlụ kọmpini kwulu kọmpini na Lagos steeti na Lagos mara mma ọ ndị igbo mere eme ịlụzienụ n'ugwu awụsa ọ ndị igbo mere ebe igbo lulu na desat niile n'ugwu awụsa Local development yo webuje na be ndị awụsa n'ugwu awụsa malụ mma tata ọ ndị Igbo mere eme Igbo so a na-eme ole n'ụwa njedebe egwu ka mụ na Naijiria nwere indipendensi tata n'ọbụzi ka imelia n'ọbụzi ka yo ya bụ nwa onye ya iwe nne akwụkwọ na ndị Igbo nwere enwe nwere na-asụ oyibo ebelebe wee buo kowanutubo kopuko ọ bụ gịnị ka nwoke a na-asụzi ife enwe ekwuzibe kwuri na buri ọnata naijiria ma ọzọ nne bụ nwa amadi anwale ife asụrụ n'oyibo ebelebe gburu e. anyị nwere ọnewu Ofe ọkalịma pụta na oje mmepe n'ụba akụ ya ọ bụrụ ego ụmụ mmadụ ọ bụrụ ya wee gwa nadadị ifeme ka mbalụ wee bụtelu mmadụ ọhịa chukwu siri igwe wee zutela anya onye enyemaka ọ bụ onye anya bụ nwa mmadụ nọbụ onye igbo prọfesọ Chukwumacha Soludo

abịa na amaghị na nsali na ọ bụ ndị Igbo kacha asụ abịa na ndị Igbo nwere enwe na amaghị na nsali agbanị ife a na-eme Igbo mmadụ na Naijiria ndị Igbo ka na-asọba n'elu ụwa ịbịa bata South East yeah. Checking point yo no ruru 200 ọ bụ gịnị aja ndị Igbo ka eh. na-achụ ndị Igbo ka na-asọvaivu oh. akọ gọọmenti etinye ego na dọla ndị Igbo etinye abịa ego mana eme n'ụba na ndị Igbo mmadụ nọ sọvaivụ ha Igbo mara pụọ mana ibe a na-eme gbasiri ike igbo na alụsiala ike narị nwere ebe na nwere ebe a na-agba anyị mgba ndị igbo a na-aga n'iru ndị Igbo nwere egwe ị ma onye Igbo bata n'obodo ọfịfọ ma bịa wee kpọrọ nwanne ya Igbo na-emepe obodo nadizo n'ibe a na-eme ọya rụcha ntị gị ọfụma aka ọlụ gị ndị Igbo na-enwezi nsogbu ha ya bụ ife na-ewute m ya bụ ife na-ewere iwe enwe ọkịga na-ese okwu n'ala Igbo ịbụrụ ya ọ bụrụ na enwe ịfụnanya ibe ga-adị mma n'ụwa ụfọdụ ndị Igbo ga-abụfafe ebe nwanne ba ga-esila chapio ogologo ya wee tichie o bidowe mama ya mma ọ bụ ọma gị ife na-ewe m iwe onye weta ntị gị ọfụma akọọlọ gị akụkọ gị nụ atielu gị ịja gị ike ịfụnanya gbaga onye nwụta polisi kwụsị gị isi ọrụ ya awụsa ijebe onye yoruba kwụsị gị isi ọrụ ya yoruba ijebe mana onye igbo kwụsị gị n'elu ụwa isi ọrụ ya igbo ịtọrọ ife ọ ga-eme gị na-afụzi ntị gị igbo fọnụnụ n'anya igbo fọnụnụ n'anya ịfụnanya maka ịfụnanya maka ofe bara enwere iwe ndị ezichere abụja ọlụzie na abụja ma chọba akpafa laịsensi na ndị igbo ka a na-agba ya awụsa ndị awụsa gbarịba bụ laịsensị o ewugharịri erigbu egbuo ife ego na-emezi ndị igbo igbo fụrụ ego n'anya na-elu ụwa wee lie nne obelebe gburu eh. igbo fụrụ unu n'anya ịfụnanya maka ịfụnanya maka ụfọdụ na-akparụ nwanne fa wee mbibi n'obodo oyibo asụsụ asafieli ego ewere ego wee echichi ọ ga eji ọzọ pụrụ ịnye ego nke ụwa n'ime ọmụba ejekwa nwanne ya nwanne ya na-ata abụ ibe ego na-emezi anyị ndị Igbo ghara na-ego okeọchị ka anyụ nwanne anyị nwere dị ka nwanne obi nwanne amaga ndị Igbo kasị eme nwanne na-ede ụwa ọzọ obodo niile nwelu nne na-enye nsogbu n'ala Igbo amụrụ dike na mba amụrụ n'ibi ya ụtụ ịgba ka anyị gara injinia atọ eze n'ugbo elalụmụ my senior brọda Chisabomi Chukwuo onwe gị ihe karịrị Chineke hụrụ nke izizi na mba nọ na ihe emeka afọ nọdụ ijide prọfesọ ebisi nwojiakọ n'alụlio chipsakletus ibeto emeka nna ya kedu ibe dị asọ na nedo chifinọsenti chukwuma igwe chas ezudogụ tali Rolls Royce orenji drọgs n'aka ọkpa nnegwu mmadụ

ise pedalu ma emekọta igba dọbụ transfọma ndị achịna ịchaka kene adịghị adị adịghị adịghị adịdọ kenere m nwa ibi ya kwesị n'ịpọnụ kwesịrị agịgo ife n'ala ife ọkpọkenetimọbalụ mmiri na-ezọrọ ala igwe edo na-enwe ibe agụwe obere mgbe na-ebe agụ mkpọ n'obodo ukwu ọdọ mperi ewuchife ebuka ọnụ mkpọ eze ndị igbo na benesi ha nke n'elu maikon ọkọ onye ebuli ya na adedo ebe eji nwankwọ na ọkịda ọba atụrụ n'obi mma sakochukwu wee zisio akụnye nwata egwu na akụrụ odogwu sakebi chukwu ma obi agha ego ike ọkpọ eze dị agbatu n'ọkịda na disko chifu chinedu okoye eze zuwe ọkpọ gidi agụdị ndụ nwa ndụ gị instigatọ na ph ọkwalọzọ n'ịkpa dọkta blomani isi tụbisi jọjio n'elu nwoke nwa na nnọbio prezident jeneral ọkị lucia na oji ngazi eri ụmụahịa oligosanọ emeso bishọp ike kpọọlụ bishọpụ nọzọ okporo aka ndị ofe ego obi afụ dike na ọkịda ifelebe ego na switzerland onwe na ọhọ zara tọbụ merion na malaysia anyị je n'aka ọkpa genelụbi tupu ọma onye ike na-ezebe oyi agba na otu n'ụga egwu enyi ihere ihere ala eze ego na japan afọ nwa na mba akalịsị akalịsị akalịsị akalịsị odogwu anyị n'ọkọbịa na ndị Igbo aka igbere ebe nwere ya ngwa Igbo bụ edi ọgọsi ma ndị Igbo nwere Club F15 Club G21 Club Exclusive Royal Eminent Club Diamond Fitness Club isi obi ndị Igbo Foundation Club Great Ifedimma Friends Club Amuwo Dolphin General Fitness Club Pinnacle International Friends Club Royal Men of Class Koboko Family Igbo nwere ebe respect chaka ekele